sọ n'elu ụwa gbagbuo onwe ya n'ọsọ ee eh, eh. ihe onye metere n'elu ụwa o jiri isi ya wee bụrụ ee eh, ebebere bere nke sibeghị ebele nkukwa ya ọ tatulie nna ya elu o ọgọda yọchie ya anya ee ọ bụ ụka bụrụ ilu okwu ndị mbụ na ndegede mkpụmkpụ apụla ya okirikiri ka na-agba ụgwọ ose anaghị arị ya elu Oji ji onye n'ala ji onwe ya ụkpana ọkpọkọ gburu bụ ntị ya anaghị agba oji ntị n'agha esula ee e, e, e, ahụ ya ka roba bụkwara oge ya ọ daa ugo characha adịghị echu echuo oji ọfọ gala ọ bụ ọka bụrụ ilu Aka soro ngwere ma mmiri mmiri ko ngwere ọ gaghị oke aka aja mere ọnụ mmanụ mmanụ ọnụ tara ịnyịnya akarịalịta oke mkpu onye gbara n'ọkọchị ọ na-anya n'udu mmiri ọ bụ ụka bụrụ ilue okwu ndị bụ na ndegede kwuru lee ọ naghị anwụ anwụ n'ụwa lee okwu ndị iche anyị kwuru ga-adịgide Igbo na-atọ Igbo na-atọ Igbo na-atọ okwu Igbo